Maazị Ejikeme Ọbasi ụkọchukwu Austin Ọkaiwo na Maazị Kanayo Odeluga na mgbede a anyị ga-achọ ka anyị na ụlọ tụgharịa uche kpaa ọbụbọ kpaa ụka tinye uche anyị n'ihe ga-eme ka ọdịmma ndị Igbo bụrụ ihe na-aga n'ihu ma taata anyị ga-eneba n'anya ọ otu n'ime ihe ndị na-emetụta ihe na-eme ka obodo na-aga n'ihu ọkachasị okwu banyere itinye afa dịka nwa amaala nke a na-eme a na-akpọ National Identification Number National Identity Number NINA ihe anyị ji wee itinye ọnụ n'okwu a bụ ihe ndị ụfọdụ ọ na-emetụta anyị ma o dokwara anya anya na nke awụrụ izizi ndị na-achị Naijiria maọbụ ndị ọchịchị Naijiria dị n'aka atụgharị uche na-anwakwa ime ihe dị etu a iji wee mee ka ndị Naijiria nwee ihe eji agụnye ha ịbụ ndị Naijiria na ihe eji mara ihe eji wee akụ nọmba eji wee mara ha ọ bụrụ na sọsọ na Naijiria ka ụdị ha ọ dị na mba dị iche iche ndị Kanada nwere nashọnal identiti nọmba na UK ha nwere nke ha na USA ebe anyị nwere mba Amerịka ha nwere nke a na-akpọ Social Security nọmba n'ụkwa ọnọdụ nke a ya ya bụ ihe edoro anyị anya n'ọdị obodo ndị ọzọ ihe nji akọwa ihe ahụ maka ndị ga-asị na ha abịakwa ọzọ ndị osochi egbu ndị na-achọ etu ha ga-esi wee welụ ndụ mmadụ ma ọ wee tinye mmadụ bakoodu n'iru ma ọ dee ya n'aka wee tinye onye ahụ na 666 nke ahụ awụrụ ihe anyị na-akpa maka ya ihe anyị chọrọ ịkpa maka ya bụ kedu etu ihe a si wee metụta nchekwawa obodo na etu o si metụta ihe ụfọdụ na-aga n'obodo dịka nke a na-ekwu banyere elemakwụkwọ JAMB ya ka anyị chọrọ itinye ọnụ na ya tata wee tụnyezikwa aka n'ọtụtụ ihe na-emegasị dịka ihe ihe ọchụ na-eme n'ụzọ ebe dị n'ala Igbo anyị ga-aga n'iru ma tupu anyị aga n'iru aga m etinye ya n'aka ụkọchukwu Austin Kodulai wee gaba ụkọchukwu maazị oke ụkọchukwu ndị na-ege anyị ntị unu chetara na izuụka gara aga ihe anyị lebara anya ya wụ okwu dapụtara n'ọgbakọ iwu nke gọọmenti etiti a na-akpọ House of Representatives bụ onye na-esote onye isi oche ọgbakọ omeiwu a jụrụ ịnabata ịnabata akwụkwọ ozi ndị TV bụ ndị Benue steeti ịnọ n'ofe mmiri Amerịka depidere iji mee mkpesa iwe n'aka gọọmenti etiti n'ihe na-eme n'ala ha na otu esi emebiri ha obodo n'ịjụ nnabata onye a kwesịrị nwa amaala bụ onye na-esote onye isi n'ọgbakọ omeiwu eme ka o anya anya na ọ sị na ndị niile bụ ndị bụ ndị amaala Naijiria bi na mba ọzọ enweghị ọnụokwu n'ihe na-eme n'ụlọ n'agbanyeghị na ka a na-akpa nkata o tebeghị aka gọọmenti eh, ụlọ ụlọakụ Central Bank wepụtara atụmatụ ọtụtụ ndị tinyere ya ọnụ na-asị n'eziokwu eziokwu na ụdị okwu a enweghị isi onweghị ebe ọhị mara ụkwụ mana ka anyị tụnyere ya ọnụ n'izuụka gara aga ọ bụrụ na unu chetara anyị si ọ bụla dị naanị na ndị nọ na mba ọzọ na-ewebata ego iji nye aka na-arụlite obodo mana ihe ahụ nwoke ahụ kwuru n'eziokwu eziokwu dị ka ihe a kpara akpa na-abụghị naanị bawa ihe si ya n'uche uche nke ya pụta ele anya ụfọdụ ga-ajụ m kedu ka ihe a si metụta okwu a o metụtara okwu a n'ụzọ dị n'ụzọ abụọ nke mbụ bụ na na kemgbe ọnwa Febrụwarị ka gọọmenti etiti mara iwu na onye ọbụla uwe nwa afọ Naijiria ga-agbarịrị mbọ hụ na o nwetara nke a na-akpọ nashọnal ID inweta ya inweta e, itinye ide aha gị nweta National ID nọmba nke ọzọ na-eso ya dị nweta nke a na-akpọ the multi card e, nke ọzọ bụrụ na ịnweta multi-purpose card ịnweta National ID nọmba ahụ na fon nọmba ọbụla nọmba ọbụla wụ nọmba foonu MTI GSM a ga-ahụrịrị na ejikọrọ ya ya na National ID nọmba na database ya kọmishọn na-ahụ maka ihe gbasara kọmunikeshọn etinye iwu si na ngwụcha ọnwa Febrụwarị na onye ọbụla nọmba ọbụla fon nọmba ọbụla a na-ejikọbeghị ọnụ ya na National ID nọmba database na ụlọ ọrụ ndị na-ahụ maka ihe eji ekwu okwu ga-ahụrịrị na nọmba ahụ na-akagburu ya nke a bịara tinyere ndị Naijiria ọtụtụ ndị Naijiria na-agbagharịa n'ihi na ọtụtụ n'ime ha enwe emebeghị emebeghị ihe a na-akpọ national ID ihe mgbagwoju anya dị na ya nke mbụ bụ na ọtụtụ mgbagwoju anya dị na ya mana ihe ọzọ otu o siri metụta ihe a na-ekwu okwu ndị diaspora bụ na ka a na-ekwu ihe a gọọmenti etiti agbabeghị ezigbo mbọ ịhụ na ndị bụ ndị amaala obodo anyị na-ebighị na Naijiria na-enwere ka esi nyere ha aka kwa mbọ ịhụ na onye ọbụla denyere aha ya n'akwụkwọ ka a ka na-ekwu okwu ya abịa na-agwa anyị na ndị ụmụaka na-elu ule eji abanye na mahadum na onye ọbụla na-enwebeghị nashọnal ID enweghị ike n'afọ ka ịbịa idenye aha ha na ole eji abanye mahadum ma isiokwu a bụrụ kedu ka ihe a si metụta ma ndị nọ n'ofesi ma ọ kacha kedu ka o si metụta ndị bi na mpaghara ọwụwa anyanwụ ala Igbo ọ ya bụ ihe ndị a ka anyị chọrọ ka anyị tinye ọnụ mana nke mbụ ajụjụ m chọrọ ịjụ bụ gịnị bụrụ ihe a na-akpọ nashọnal ID Maazị Oke akpatụla ya aka na mbido okwu ya mana ajụjụ ọzọ bụ nashọnal ID ọ dị mkpa olee ihe gbasara ihe a na-akpọ nashọnal ID ugboro ole ka Naijiria manyere na ihe aka ọ dị m ka masị maazị oke bidokwula ebe ahụ ibidoro ọwakwuru anyị ihe ị maara banyere Naijiria na njem ha n'ihe gbasara ihe a na-akpọ nashọnal ID daalụ ụkọchukwu ọ bụrụ na mbido ebe ndebe anyị na-ate ndị Igbo ibe m na-achọ ibido maka na onwe onye na-akọwalụ m ife o ji ka anyị na-akọ ụkarị nne bụ na ndị Igbo wụ ndị kwelu na chi na tupu ndị na-achị achị na etu esi eme ndọrọ ndọrọ abịa n'ọkwanụ so ofu chi kaima na chukwu si ya na alụsị ndị ọzọ na ya na-esozi alụ ọrụ ngwa sị ka m bido na mgbe ụmụ Izrel rapụrụ Ijipt nọrụ n'ụzọ n'ọnwụkwanụ mgbe o ruru chukwu si Moses du ha na-agha agụ ndị ọnụ ọ bụrụ na amarụ ka ha ra agụọ ha ọnụ edewe ha na agbụrụ na agbụrụ depụta kwuo etu agbụrụ nke a si wee nọdụ onye bụ onye isi ha onye na onye ndu ha na-etu hara etu a ka o si de ma ọ bụkwa na unu n'anya mgbe a kọwara akụkọ abụọ ọfụ a na-akpọ New Testament na-akọkwala etu Siza na-achị ụwa niile mgbe aha wee sịkwa na ya agụ mmadụ niile ọnụ Josef na nwunye ya dị ime gbadaba ka eje gụọ ha ọnụ n'ụzọ ebe ha bi n'oge na-eteghị aka anyị kpakwara etu esi wee mee sensus n'obodo Amerịka iji wee gụọ ọnụ nke gọọmenti Amerịka na-agụ kwa arọ iri ọbụla ife eji eme ife abụrụ na amarọ naira n'ọka o wee kwe ma nchekwa obodo ma ndozi obodo ma ike ife dị na ya ike ọlụ ma ezi ihe ma nke na-etu e, e, osi wee dịzi ọ bụrụ sọsọ ịgụ ọnụ ịma mmadụ onye dị a na-agụ ọnụ kịta dịka na sensus Amerịka a na-ama afa malụ ndị bi n'ụlọ malụ ka ha si biri malụ obodo ebe ha bi ma nke dịkwa nka nke ahụ bụ na etu ya bụ mba Amerịka si eke ife maọbụ iso ebido e arụba mmadụ ama bido na mgbe amụrụ ya wee ruo mgbe etiri onye aha n'ala bụ na a na-enye nọmba a na-akpọ soshal sekuriti nọmba ọnya nwe nọmba ọ ga-abụ iji weta ọrụ ajụọ gị nwoke nwekwa onye nwe nọmba ọ bụrụ na isi esi bịa enenene ka a maa na nọmba nke e nyere gị ọ nke a ga-eji wee wee gị n'ọrụ ka nke eji esi gị na nọọsọsọ akwụkwọ ka ị bịara maọbụ n'ozi ka ị bịara ịbịachakwa ka ị na-izu one na one maọbụ ọnwa one na one dị etu a ijekwa na mba mba Kanada na anyị nso etu ha ka nya bụ ihe si dị ijekwa na nke ndị Kanada ife nke ha ji wee dịrị ka ọka mma bụ na ha tiri ya na healthcare ya ya ka eji ya nata ndị Kanada bụ ị na-akwụghakwa na taksi ma ọ wụrụ onye amụrụ na Kanada biri na Kanada ije ụlọ ọgwụ adọktọ ya afụgo n'ife gbasatala ego eji ji ụlọ ọgwụ azụrọ ka nke ebe nke ebe anyị bi na Amerịka e, e, ndị nọ na mgbada ha ọ ga-agba ọgwụ na ị nwere nke a na-akpọ inshọrans. ego esi gị na na-adasịsị na Kanada ije ụlọ ọgwụ dọkịta afụ maka na mgbe ịkwụrụ kwụrụ taks ife gbasatara helt aha afụna maka ya o si na n'ego gị pụta etu a ka ọ dịkwa na na jand ya na mba London na ijekwa ebe a ha nwere National Health ma nọmba ahụ eji a na-eji e arụwa mmadụ ama ya ka nke ha nwekwara odekwa taịtụ health na ụfọdụ benefit ụfọdụ na ijekwa ịfụ dọkịta etu a ka esi mara onye bụ onye isi dọkịta etu anyị esi wee fụ ya ife anyị ji akọwa ife a bụ na na mba dị iche iche ya bụ inweta National Identification Number abụrụ ife ọfụ ọ ife were anya na mba ebe anyị bi na amụọ nwa tupu esi ụlọ ọgwụ na ede narị afa dee nọmba nye onye ọtụtụ ndị be anyị ndị na-abịa ụzọ Amerịka ma wee jee ebe ndị ọzọ amụ nwa o doro ha anya na a eme etu ha maka na ha ghọtara ma ha na mụọ nwa ha oluo mgbe ha ya ana ha anama mana ha agụọ na na nwa ha wa Amerịka na enyere ya nọmba ife o ji dị mkpa abụrụ sọsọ na onye ahụ onye Amerịka maọbụ onye Kanada maọbụ onye lọndọn n'ọnọ na-enyelụ gọọmenti aka ịma ma mmadụ ole nọ n'obodo ma ebe ha nọ mana usoro ha nọ na ya dịka onye ọ bụ onye na-eje akwụkwọ ọ bụ onye na-arụ ọrụ ọ bụ onye na-achọ ọrụ na-akwụ ya ụgwọ ọnwa ka ọ na analụ ego wee na-enekwa onwe ya wee ruo mgbe ọrụ ya eru ya aka ọ ụdị ife aha na-enye aka iji wee gudo ndị nọ n'obodo na ife na-akwụ na ya ọ ga-abụ ekebe ego dịka ọnụnwa ndị Naijiria na-ama mgbe ekele stimulus n'obodo ndị ọzọ ọ kwanụ yawụ nọmba ka eji ama ndị na-enweta yawụ stimulus maka ọ bụ na ị nwere soshal sekuriti na mgbe obodo Amerịka a na-akụ akpa nkata stimulus ọ bụrụ na o ruru ndị otu gị na ndị ga-enweta ya bụ ego mana ị nwere nọmba ị echefu ya bụ ife maka na aya ọya elute gị amarụ na ịnọ ya Naijiria ime ya bụ ezigbo ife maka ọ bụrụ na eme ya na Naijiria ọ ga-adị mma ịma isi maọkwanụ mmadụ one dị etu a bi na Oshodi mmadụ one dị etu a bi na Ikeja mmadụ one dị etu a bi na Ọnịcha mmadụ one dị etu a bụ ndị na-alụ ọrụ n'obodo dị etu a maka na a na-afụ aktiviti na nọmba ndị agha malụkwanụ ndị agha asị yes na mmadụ na-edote nwekwuru nọmba mana na nwere ife a na-ahụ nke gosi na ha enweghị ọrụ na o nwere ego leta to them ọ ga-abụzi a na-enye stimulus asị unu na-ekele nye 20 milion n'ugwu Hausa egosina anyị nọmba ndị a. sịkwana na-enyelụ 50 milion na mgbada ụzọ Imo steeti ajụọla ajụjụ mara na mmadụ ndị nọ na ụzọ Imo steeti ndị ụdị ife ahụ kwesịrị irute elulu 50 milion nya ife uru ọ balụ kalụ ka nkụ ee ebe ọ bụ na na-ekwu okwu aga m atụnye ofu ihe na ya Naijiria isi ife eji emekwun ya bụ maka nọọ fon nọmba iji wee tinye na fon nọmba emeela ya mbụ emeela nke obununu cheta nke BVN nke ahụ wọkụ maka na atari ya na akaụntụ ọ bụrụ na ị nwere BVN ị nwere akaụntụ ọwọkụ mana ndị ọzọ niile bụ ụzọ ma nashọnal Identity Identification Number ndị ebichalụ kaadị ọnwa ma ụfọdụ ndị ndị bụ ndị ndị agbata obi m na-ajụ na ndị ime ụlọ m ụmụnne m ndị nwechaa nashọnal ID mana ebe ọbụla ha jelụ asị ha weta ID onye ọwepụta nashọnal ID asị wepụgoro nke aha n'akụkụ weta ezigbo ID ịga weta afidevit ma weta bat satifiketi ibụ na ha ya anaghị nke a na-akpọ baptizimal kaadị karịa nashọnal ID maka na anyanwụ ife dịka ife Naijiria ji wee kwufusi ego ọ bụrụ na anyị chefuo ndị chịrị tupu Ọbasanjọ ya ndị ndị amị ndị ji ya aka ike wee bata ma Buhari na alụ World Bank ego ha bile ego n'afọ ndị Naijiria iji wee mee National Identification ndị sokwa Buhari ma Abacha ma Babangida ha niile ebikwala ego na World Bank iji wee mee National ID Obasanjo bila ego ma nwaa ime National ID ebiri kaadị nye ụfọdụ n'oge nke ya Jonathan bikwala ego mekwa nashọnal ID ọ dị ife na-abụ World Bank mana ndị Naijiria na ndị na-achị Naijiria administreshọn ọbụla ya abịa iyo ego ofu uwu nashọnal ID nke ọzọ bụrụ ime improve healthcare mana nwa onye Naijiria na-asị ụlọ na ebe m si enye ya ife anya ọ dịka ọjọọ akụ eji mere enyi maka na ọ na-aba akọcha anya bụ akụkọ ebidokwa n'isi onye mara n'ọnwụ aba gị n'alụfa na mba afọ ụzọ ma ndị ọzọ ewu ndị osimiri niile Ndị si na-aja wa pampelepipu wa ọya meju dilitio ewu n'obi amọ Ndị si Maazị Oke, ka isi ụpịara anyị ihe ma maazị Ejike ihe nọ n'okwu a n'ụzọ pụrụ iche abụrụ kedu ihe mere anyị ga-eji ya bụrụ na oge a covid a a na-asị onye ọbụla zowe isi ya zọwa isi ya ka kedu ihe ọ ga-eji bụrụ ugbu a ka gọọmenti etiti ga-eji mmanya onye ọbụla maka na ile ka ihe a na-egosi ka ihe ndị mmadụ na-agbakeri ala na telivishọn Naijiria ga-enwere ndị mmadụ na n'ahịrị na-enwe soshal distansị gịnị kpatara gọọmenti Naijiria ji eme ka ihe na-esiri ndị ha ike mm, ndewo ịma enwere ihe wụ asị <laughs> enwere ihe ọ ga-awụ gị kwete na nke a ọgbara igbogharị maka ihe anyị nọ ya ugbu a ọgbara igbogharị ọchịchị onye ọchịchị e, ndị na-achị obodo ugbu a a na-awa anakọta gị na-ajụ elee ebe uche ha si abịa n'ihi na ichegide echegide echegide ị gaghị asị ọ rubelụla onye iberibe ị ga-asị oke lee ihe enyi m a ji bụrụ onye ibe aghọtahụ ebe ha si aga hmm. dịka isi tinye ọnụ oge dịka ote a a na-achọ ka onye ọbụla gbachara ibe ka a mara ihe a ga-eme ee eh, korona a ka ọ dajụlata ọgbasagharị na Naijiria iru ugbu a ee eh, obodo niile otu a Yurop nọ ha enwekwele lọkdaụn ọzọ onye apụtakwala eji onye ọbụla kpuru mas onye abịaka ibe ya nso ọgbasa ha ma iwere agodo nke ahụ iwere agodo nke ahụ enwere ụfọdụ ihe ọ na-awụ ewepụ ee Maazị Oke kwuru okwu BVN ilee okwu BVN a akpara nkata kpatee ya aka a bịara kọwaala mmadụ niile lekwa ihe BVN lekwa uru ọ ga-abara gị lekwa ihe eji ewepụta ya ma anyị nwa nọ na mba ma ndị nọ n'ụlọ ọ nọtere ezigbo aka a na-agwa ndị mmadụ ka agbara BBN ka agbara BBN mmụọ chetakwara na enwere mgbe oge ruru asị lekwe mgbe a ga-akachi oge nkachi eru asị mba ka enye tupu ohere ihe m na-ajụ ihe dịka nashọnal identiti a elee ihe o ji dị oke mkpa na-emerie taa taa ọtụtụ n'ime anyị amahụ ihe ọtụtụ enwebekwere usoro ewepụtara sị lee ka e ga-esi na-eme ụnụnwa nọ ebe a lee ebe unu ga-aga ụnụnwa nọ ebe a lee ebe onye ọbụla ga-agbara eh, identity ajụjụ m chọrọ ịjụ ka a na-akpakwa nkata a a na-agba identity kad a na-agba aha national identity card ndị otu esi e, e verifai onye nwere Naijiria <laughs> ka m tụpụ ya ahụ ma hapụkwa onye ọzọ ya tụnye ọnụ n'okwu a ịma ibe nna amụla amụ ọtọrọ amụ kama na nsọkwu dị n'isi Buhari unu lote na elekshọn na-abụ emelụ nke emelụ nke gara aga bụ 2019 ọkụ ya 2015 o nwere ife wu ụka na votas kaadị nọ na aga kọmputa na emesịa ya enye onye ọbụla um, enye onye ọbụla um, mpempe um, plastik ọ ga-eji ụbọchị a ga-atụ elekshọn na ịbịara si tinye na meshin si akpọ igwe oyibo igbe oyibo a wee gwafa na ịkwụ vootu unu lote ụbọchị ejezi ịtụ vootu wetakwazie na akwụkwọ nwere ife nwee ji wee mee mm-hmm. rejistreshọn onye wetazie ya asị ababụ ụfọdụ ebe ọgarọ mana nke ka nke bụ na mgbe ebebezili ikpe ife pụta na elekshọn ụkwụ mm-hmm. agbala maka etu Buhari si ba ma ọ ọfụma ka ọ na osi wee mee mm, iwel nke iri eme wee baa ọkwa ka a kpọzi onye isi ndị INEC na-asị ya nwoke tapụtanụ mm, ife niile e nyere na kọmputa atụfuru ụmụ ụkwụ ọkpụrụkpụ ego na ọ na bilion atụfuru ọkpụrụkpụ ego wee lụọ anya bụ ife rụchachasịa wee kee asịsị afa ngwa wepụtara na anyị mpempe akwụkwọ maka na ụfọdụ ndị returning ọfisa na-ekwu na fa akpọ rizọt na rizọtụ nke mana na ha tinyere ya n'igwe oyibo tinye na kọmputa ha sichaa na ha enwezikwa kọmputa nwoke ka esaba unu a sị na amazi ebe ọ dị onye ọbụla na-eme anya etu a ọkwụ ofu ndị afọ bakwa na nashọnal ID ife a bụ iberibe dị nke na-atụ egwu mana iwepụgodu nke afọ maka na ọ nwere ife ọbụla ha tiri aka na ya bụ ife gara aga ọya bụ ife ka mkpa ọya bụ ife bụ dị mkpa ndị Naijiria na-achọ kwa ụbọchị ka a na-ekwu ndị mmadụ a na-atọ ma ndị a na-egbu egbu ma ndị na-egbufa ma ndị n'ife niile na-akpọrọ n'obodo ma ndị ji ọrụ ma ndị ejiri ọrụ ma ndị agụụ na-agụgbu ma ọtụtụ ndị ndị Fulani chugbo befa fabili na mbala mmiri na-ama anwụ na-acha agụụ na-agụ ka ọgbụgbe ọ ife a bụ ife ka mkpa ọnụ nwefa ya ndị ike a na-ewepụta onye ndị ka a na-agụdụ obodo ndị na-anụ ndị Yoruba asị na fa na-apụ ndị middle belt asị na ike agwụfa ndị ọdịda anyanwụ ọwụwa anyanwụ asị kezi ebee ka a na-eje eje onweghịzi onye chọrọ iso n'ife a na-eme ị na-ekpokọ ka ije ndị ahịa onye ka ị na edemede afọ ya ọwụ dị ife a ka ndị niile na-achị achị ma ndị gọvanọ dị ya ma ndị National Assembly kwesịrị ịjụ ajụjụ na-asị nwoke kwụsị kenebe ka ejekọ ọ bụrụ ife niile ebute atụ mana ka m gwaghị ife e na ife niile a na kọba bụ ego ka a na-eke ọnwụgo ndị enyere ego ga-eri nyabụ ego dịka nwaazị oke tuwe okwu na kwa ụbọchị ejenata ego n'ụdị na anyị na-eme adịkad na anyị na-eme adịkad emesikwa ọgbasikwa emesikwa agasa ike gwụrụ mana a bụ ife na-adochi ya igbe azụ ife ụfọdụ anyị kwesịrị ịjụ ajụjụ maka ya ndị na-achị anyị na ọ bụrụ na fa bụ ndị bụ ndị ọchịchị ajụọ ajụjụ na-asị mba na ya dụrụ na nka maka na ife niile gbasara demokrasi bụ ekweta alarụ n'ute ọ bụrụ ọbụrụ amara iwu onye na aga mba ekwetala nnute mana ọ nke ekweta mana ọ nwere onye na-ajụzi ajụjụ mana ọ dịlụ ndị nwa anyị nwebụ ndị nọ na mba ọdụdụrọ nke agụzila anyị n'ọnụ okwu maka na ije na embasi Naijiria na mba Amerika. ọ onye gbaba tụnye akwụkwọ pụọ maka na ntụ ọkụ ka nọ na ya onwere ntụ ọbụla na-aga aga Kpụrụ okwu gị n'ọnụ maazị Odeluga n'ihi na anwụna ngwọ na nkwụ na-abịa na ọwa okwu a ka ịpụ e, e, e n'ọnụ ebe anyị na-eje mana ọ nwere otu ihe m chọrọ ichete m chọrọ ịrụtụ aka dịka maazị oke siri kọwara anyị n'oge ọchịchị maazị Olusegun Obasanjo, oge ọ gbara mbọ ka e mee ihe gbasara National Idea echetara m na ọ bụ ndị ugwu ma maazị a na-akpọ nwa maazị a na-akpọ Buhari Muhammadu Buhari ndị bụ ya n'isi na-akọtọ mbọ maazị Obasanjo na-agba n'oge ahụ iji mee ka onye ọbụla ka edeba aha onye ọbụla n'akwụkwọ ka onye ọbụla nweta ya bụ ya bụkwa oge ejiri ejiri wepụta hiwe ngalaba na-ahụ ihe gbasara ọnụọgụ nke a na-akpọ Population Commission kpatara na ajizi si na ka inwe ike mara ọ bụghị naanị mgbe a ga-agụ ọnụọgụgụ ndị mmadụ ka a na-amara ihe bụ ọnụọgụgụ Naijiria site na ndị nwụrụ ịmata ideba ndị nwụrụ anwụ na ideba ndị amụrụ ya were eme nashọnal ID enwe ike mata onye bụ onye na ebe onye kwụrụ ma ndị ugwu ọkacha maazị Buhari nọ n'opozishọn n'oge ahụ si na atụmatụ National Idea wụ atụmatụ ewepụtara iji megide ndị ugwu iji chekopụ ha n'ọnụ ọgụgụ amaghị m ebe ahụ si pụta n'oge ahụ mana taa ọ banyela ya n'aka ka a na-ekwu ihe a na-ele anya ka a na-eme ihe ọnụọgụgụ a ile anya hụ na ndị ugwu na ha emela ihe gbasara National ID kemgbe mana ị bịaruo na mụ onwe m n'afọ 2018 gara ka m mee ihe gbasara National ID agara m ya n'Owerri na shoprit ebe ha kwesịrị inwe senta kedu mgbe m ga-eji nwee ike hazicha ihe gbasara ihe a ebe ọ bụ na esi m esi bata akụrọla elu akụrọla n'ala ya bịa doo m anya na agaghị m enwe ike imele ihe gbasara National ID ma lọtawa mere n'otu ihe akwa nọ na drivers license mana nke ka nke wu njesi gị pụrụ okwu gị n'ọnụ anwụna ngwọ na nkwụ na nkwụ na-abịa bụ na ozi mgbe ndị mmadụ bidoro tiwe ololo ololo n'ihe gbasara the national idea na otu a na-enweghị ike nye ha ezigbo ohere ka e nwee ike mechapụ ihe a tupu ndị Kọmunikeshọn Kọmishọn ebido lee nọmba ndị mmadụ kagbuma bụ nọmba ndị mmadụ kagbuma asị kedu e ka kedu ka unu ga-eji si na mmadụ ga-emerịrị ihe a kemgbe ebidoro okwu nashọnal idea mhm. enwebeghị ọ na-awa na-eme ihe ndị a a na-enwe ha na-akpọ uh, midia kampen a na-ama ya mkpemkpe na abụ onye ọbụla na-akwalite na-agwa ndị obodo onye ọbụla jee mee ihe ọ dị mkpa onye ọbụla jee mee ihe a ga na-akwu ya na-ama ya mkpemkpe a na-aga na-ama ọkwa ya n'ụlọ ụka na-ama ọkwa ya n'ụlọ akwụkwọ na-eme ya mkpemkpe ebe niile naanị ha ma na a na-eme nashọnal ID mana onye na-eme ya ole ebe a na-eme ya nke e mekwara na-eme gịnị ka eji ya mee nke ahụ abụrụ ihe lara n'iyi Abịazi ugbu a nwa okorobịa a sị na ya wụ onye na-ahụ ihe gbasara ya ịdị ya wụ National ID Management Commission Ibrahim Ali Ibrahim Pantam Pantami Honorable Minister of Communication and Digital Economy ama m nwa okorobịa ama m ebe ọ gụrụ ọ kwesịrị ọ kwesịrị ịgụ ịgụ kọmputa sayensị na Germany onwe nke ọ gụtara taa emeela ya honorable minista of dijital economy mana nke hmm. aha wụ ya bụ isiokwu ihe o mere ụbịa gbatịkwuo okwu a si na ọ ga-awụzi a ga-etinye ihe ewu izu ụka asatọ ka ọ bụrụ mbila mbi ya nke na mmechi ihe a bụzi ka a na-ekwu okwu ahụ April 6, 2021 ya wụ n'izu ụka abụọ na-abịa abịa hmm. mana na izu na ọnwa Febrụwarị ka ndị Channels telivishọn kpọrọ m oku n'ihi na ajụrụ m ajụjụ sị ihe unu na-eme kedu otu esi kedu otu e e, e si metụta ndị amaala Naijiria na-ebighị na Naijiria n'ihi na obodo ọbụla maọbụ mba Amerịka o maọbụ ndị Ghana o maọbụ ndị saut Afrịka o ebe ọbụla ha nọ a na-enwe ihe na-akpọ citizen affairs iji mara ndị wu ndị obodo ha bi mba ọzọ mm-hmm. na otu esi na ihe ọbụla a na-eme n'ụlọ otu o si emetụta ha n'ihi na ajụrụ m ajụjụ a mere na ndị Channels telivishọn kpọrọ ndị kọmishọna kpọọ ndị ọfịs dabere ndị ọ nọ n'aka ihe gbasara nchịkọta mmekọrịta ndị nọ na mba the diaspora commission mm-hmm. ha si ịgwa m lelele, oge a kpọpụtara m na telivishọn tupu m abịawa pụtawa na telivishọn ma aga lee ihe asị ntụziaka ha nyere m mana achọrọ m ka iji ihe a leba ya anya n'ụzọ dị iche mụ na ụnụ ebe a maazị uh, Deluga ịbụ medikal dọkịta maazị Ejike ịbụ medịkal dọkịta maazị Oke Ụkọchukwu ịgụrụ ihe gbasara kọmputa ka anyị ha nọrọ ebe a mụnwa na-akụzi na mahadum anyị ekwugharị ndị n'ime anyị mmadụ anọ n'ime anyị ndị a ga-asị na a na-eme ha anaghị eche echiche ha anaghị ege ntị na anụ na e n'otu unu si nụ pekedị lekwa jee mee nashọnal ID gị lekwa ebe ọ nọ na Chicago ụ anụ na mana achọrọ m ka m wepụta ihe a maka asị ịkpọọ mmadụ ịkpụpụta mmadụ akọrọ ga-egosi ya ka ndị ọha maka ọ na-awa na-ekwu diaspora diaspora ka o ji doo anya anya maka na n'izu ụka gwuru aga mgbe m kwuru na ihe ahụ onye na-esote onye isi oche House of Rep kwuru ọ wụghị edise by accident ọgbaghị aka ihe awụ Diaspora Commission National ID Management Commission mm-hmm. nke awụ Licensed Partners for Diaspora Enrollment ngwa lewe anya ka ụnụ ọhụụ. nke a Biosex Solutions Limited hụrụ ya mm, http <laughs> ọ sị gị warning potential security risk ahead mm-hmm. Mm-hmm. njefee kọmputa gị gawa n'ihu mm-hmm. ka ahụ nke mbụ lekwa nke ọzọ ndị a m na-ekwu okwu ha wo ndị ha wo lekwa ya o ha awụkwa National ID Management Commission lekwa ndị ka ọzọ Gao Charms Consortium Limited ndị m na ewu gbapụtara ebe a bụ ndị kwesịrị ileba anya ịhụ ndị ụmụnne anyị ndị ndị Naijiria bi na Amerịka nwere ike gaa mee National ID ka a na-ekwunye ndị nọ n'ụlọ dabiri ọfisi dabiri na na ndị ndị ahụ nọ na Amerịka ha anaghị ege ntị ha anaghị anụ ntị egosiga ahazichara ihe niile ha achọghị ileba anya lekwana ya mana nke ugbu a welcome to Chance PLC iji ogbu ji tinye onwe ihe ga-ahụ I tried all of this. Champs bụ afịa ka ọ kpọrọ ego ole bulirie ite jụzi esi jụọ kedu ndị nwe champs ụfọdụ ụda ntata ahụ nọcha na biznes a oh, nkịta nọchara biznes a. Mm-hmm. outrin ro lekwa nka nọle skwia nọle skwia bụ agwụla ya nwụ nke nwetara ka o nwere ihe ya na-eme mm-hmm. mana ha ga-ekwugodo ụzọ chi napụ gị ego n'isi ọfụ <laughs> tupu elewa anya ma mm. n'ụgbada oh, na ọ wee ebe Chicago ha nọ na ndị ndị knowledge solution knowledge square nọ na Chicago ha nọ na Houston ha nọ na mm. Atlanta onye Naijiria nwee ọ onye Naijiria ha werela ihe a nye ya ndị privet companies ajụjụ m na-ajụ kedu ihe mere a ga-eji were ihe a tinye n'aka ndị ọzọ ime national ID Nigerian Embassy and Consulates nwere the facility eji eme paspọtụ ọkwanụ biometric capture na enwere ya enwe na embassy na na consulate nọ na Atlanta na Georgia naanị ihe kwesịrị imewu ihe a na-akpọ beefing of their ability their capacity elu ntụkwasị obi ọ ga-abụ ịchịlụ afa inyefe arụ eh, ụbọchị amụrụ welụ welu prịnt ma foto nye ha gbajezie akpụ akpụrụ ka wit n'afa ọrịa bụ na ife emebinara o nwere ihe ụkọchukwu ọ chọrọ ịlụta aka maka na o doro m anya enweghị ikwu na-atụpụta nkịta ife na-arụ na ọ ga-adị mma igosi ka ọ ghara ịdị ka atụrụ ya mbọ maka na biometric information iyi na-ekwu ka a na-eme paspọtụ onye ọbụla mee naijirian paspọtụ enyego ajụjụ niile a na-ajụ binye aka nwee fingerprint ọfọ nwa obere ka ha nara DNA mana o nwere ife ikwu na Nigerian consulate na embassy ee ọ bụrụ na ị nwere experience ọfụ nke Nigerian consulate na embassy ị ga-asị ka ị kwugharịa paspọtụ kemgbe afọ gara aga emeghela m akwụkwọ na Febrụwarị mgbe a e gwara m na m ga-abịa ime mbịanye aka na Mee <laughs> enweghị asị gị bịa o dokwara ha anya na-enwere akụkọ a ga-akọlụ gị onwere nwere onye kpọọ gị na fon o nwere onye welu imeelụ inyere ha wee zie gị ozi ịgbaa moto rapụ ebe ibi maka ọ bụrụ ebe niile ka kọnsuleti na embasi dị jere ebe ha nọ ọ bụrụ na ị bụ onye bi n'obodo ebe ọ dị nso ikenechukwu ịrụzie ebe ahụ kwụchaa na laịn bata n'ime adọghị gị n'oche wee gwa gị si gị nwoke na ya enwere buklet <laughs> ọ bụzi gịnị kpatara iji wee taa m afọ, ọ na-enwere ekwentị ọ na-enwere email kedu ife ọ ga-eji ụgbọ onwekwara mgbe ị ga-akpọ na foonu mmadụ aza n'o izizi ị ga-ajụ bụ ịchọ nweta paspọtụ Amerịka dịka onye mba Amerịka ijee mhm. na post office ilue enye gị akwụkwọ imewesie ya ime gịnị ije tee foto manye na ya zipụrụ oyibo rue ndị steeti dipatmenti aka afọ dị n'afọ ndị obodo amachi ịgha akwụkwọ zitere gị ife ndị Naijiria ji si na fa chọrọ nke ezitere na post bụ na ha si ka ha were anya ha pụwo ka ha ewee gwa mbọ nwa na onye onye onye fụ na-asị na ya dụ onye Naijiria ma o yikwara onye Naijiria ọkwa ka eji eme ife niile olue na ID olue na ID analakwaghị ife niile a mana agha afụghị anya na kedụzi kedu ebee ka ife a niile na-eje ọtụtụ ife n'ahịa Naijiria abụrụkwa nnu ife gbasara national ID ọ ife oyibo na-akpọ over centralization centralization maka ife a bụzi na ndị Fulani zọgoro ọchịchị na-achọzi ịgụ ọnụ ka e wee mara ndị agha akachapụ na ndị agha akachapụ maka ike ịkpọrụzi akwụkwọ bụ iwe dịra ndị agha na-eso maọbụ ndị a sị na vesoro ife m ga-ajụfa bụ unu ekwe ego ka agụọ ọnụ mmalụ ka ara na Naịjirịa oge ọbụla agụụ sensus e, unu akpụchi ya nnu mmalụ ndị unu ga-agụ na mmanụ ndị unu ga-agụgo mana ọ na-ewu na unu chọọ ka unu mmadụ ole nọ nke onye ọbụla ID kpochapụrụ nke a gwagodonu ndị mmadụ covid vaccine chekwagodonu ndụ mmadụ agha agụọ na onye ọbụla gụọ na n'ebo n'ebo onye ọbụla na ana ama nna ya agụọ ibe anyị maka mandụ ka ara Maazị Ejike a na-ekwukwe n'okwu eh, a na-eme eh, national ID ihe mbụ ihe mbụ ajụọla m ya mbụ elee otu esi ama onye wee Naijiria maka na ile anya taa ebe ọbụla enweghị onye ọbụla bi n'obodo ahụ bụ onye Naijiria na-amahụ na ndị mba ekpobatara n'ìgwè juru obodo niile na-amịgharị a na-asị na ọha na-eme mpụ n'obodo emewe nashọnal ID ha eso ga-agụnye ha ajụjụ ahụ e jụrụ dị mkpa mhm. n'ihi na mana achọrọ m tupu m atụnye ọnụ n'okwu ahụ ọ mhm. nwere ihe ihe gbasara ihe kpatara Naijiria jiri bido ọkwa n'oge Jonathan mhm. nke bidoro ime ka a na-akpọ biometric aga m asịrị n'oge Yaradua banyezie na Jonathan ọ nwere ihe kpatara ejiri mee ya maka na echetara m na tupu ebido nke biometric ka ihe a na-eji wụ signechọ ịchọ inwe mgbanwe paspọtụ gị ifilụcha akwụkwọ fọm ga-asaịn ya izipụ ya echetara m na paspọtụ m ikpeazụ m mere tupu m agawa South Africa dị America oge mba US Department of State and Education sent me to South Africa as a Fulbright Research Fellow ọwụ enweghị mgbe ọla m jere mee fingerprint mana o nwere ihe mere na ka m nọ na South Africa ihe a na-mere na-ejekwa inye aka ịza ajụjụ gị maazị Obasi o nwere dọkụmentrị emere na SABC3 gosiri ebe gosiri ndị ji ihe gbasara imigreshọn na South Africa eme magomago onye nọ n'isi na ihe a na-akpọ skam mmadụ ole ma ole ndị akpọrọ aha nọ na ya onye tinyere aka n'okwu ahụ onye onye akpọrọ n'ọwa onye Naijiria emechaziri chọpụta n'ọwa onye Naijiria na ọwụ onye Cameroon onye ọcha Saụt Africa wụ a prist na Dutch Reformed Church na ndị South Africa ewu ndị na-arụ na Home Affairs mana o mere nwaada onye Cameroon ejere n'ebe ọ nwere hair salon na Pretoria jee hụ chọpụta na ụmụazị niile ụmụ agbọghọbịa niile na-arụrụ ya ọrụ ozugbo ha jicha paspọtụ Naijiria mana onweghị nke n'ime ha wenye Naijiria n'ihi na Naijiria bụrụ otu mba n'Afrịka ebe ọ bụla isi bata na Naijiria as long as iwe onye isi ojii ịchọ paspọtụ ị ga-enweta ị na-ekwu onye isi ojii Mike Wallace abụrụ onye isi ojii <laughs> ok, naanị ihe ị nwere ike imewu ọhụrụ mmadụ ego enye gị paspọtụ mana ka anyị hapụkwazi na ewebatara biometrics isiokwu abụzie biometrics a na-eme o nwere otu o si enye aka ịkọwa onye bụ onye Naijiria na onye na-abụghị onye Naijiria ka aha enweghị mana ka anyị ghara ije na-ekpegbu nwa okwe na ji mhm. n'ihi na ma etere ụgba etere azụ ihe na-ebenụ ka ga na-ebe isiokwu abụrụ na ihe ọ pụtara na ajụjụ niile anyị na-ajụ ebe a pụtara na ihe ahụ ọ na-ebe na paspọtụ bụ ihe na-ebe na BVN bịakwazi bụrụkwa ihe na-ebe na nashọnal ID Management mhm. mana isiokwu anyị ka anyị na-atụnye ọnụ n'okwu ya. n'ihi na nkata anyị na-akpa ebe abụghị naanị maka Naijiria nkata anyị ịkụrụ abụ olee otu ihe a si metụta ndị bi n'ọwụwa anyanwụ Naijiria ọ ya mere anyị ji sị ka anyị leba anya n'ihi na ihe kpalitere anyị jiri tinye ọnụ n'okwu a ka maka ndị na-ege anyị ntị na onye na-ahụ alahaji na-ahụ maka ihe gbasara jam kwuru okwu na enweghịzi onye ọbụla ga-etinye akwụkwọ jam ga-abụzi isite na National ID Management izigara ha aha gị ka erejista e, e gị mhm. mana isiokwu abụrụ tupu jam ba na-ekwu okwu anyị ahụla na ndị nọ na diaspora ihe ihe enweghị isi eleghị hmm. anya ọ bụrụ na ị na-ajụ April 7 gafee ugbu a April 6 gafee ugbu a ị na-alazi na Naijiria enwere ike ọrụ nwa fon nọmba iji eme akpa oku mgbe iruo na airport ya gbanyezie ya agwa gị na ọ ọrụ n'ihi na enweghị nashọnal ID nweghị multiple postcard ma ọ fọzikwara ijikọ nashọnal ID nọmba gị ya na fon nọmba gị ka ahụ ihe ịga ifuru n'ọhịa mana nke jamba a na-ekwu okwu ya ọ bụrụ na ile anya n'ihe gbasara statistics enwebeghị ebe wepụtarala anyị comprehensive statistics iji gosi anyị si steeti ọbụla lekwa mmadụ ole anyị chere bi na steeti ya, lekwa mmadụ ole mere na national ID mhm. olekwana ihe gọọmenti etiti na-ahụ maka ihe a ji mbọ ha na-agba to beef up the capacity ka enwe ike ebe ọbụla ị nọ na Naijiria ka ike nweta national ID iche na ọha ji ugbu a enweghị ebe a na-eme ya ga-eje na elele enweghị ebe a na-eme ya ga-eje na ala mmiri enweghị ebe a na-eme ya onye ọbụla nọ na Rivers steeti ga-agbara gawa Port Harcourt onye ọbụla nọ n'Imo steeti ga-agbara gawa Owerri mm-hmm. ịbịago n'obodo ọ bụrụ ebe abụọ sọsọ ebe atọ mm-hmm. onye ọbụla nọ na Anambra ga-agbara gawa Ọnịcha ma Ọka mmadụ ole ka ama nwere na national ID ka ọ dị ugbu a The inconclusive statistics shows that nearly 60 percent of people in the East enwebeghị e ike enwebeghị e ike inweta national ID namba mhm. ọ bụrụ na ha enwetebeghị National ID nọmba olee otu ị ga-eji si ụmụazị na-agụbeghị na-apụbeghị eji kemgbe ihe karịrị covid te ha ma ị nweghị National ID ị ga-ele jamb mana leekwana anya mmadụ ole na-ele jamb ihe maazị odeluga ihe wepụtara ebe a 2018 statistics anyị ahụbeghị statistics nke 2019 na 2020 mana 2018 ka anyị mhm. ihe mmadụ ole lere jamb na Naijiria Imo steeti bụ 5.63 percent with 93,048 Imo steeti bụ one 93,048 ha nwa wepụtara 5.63 percent of the total number of people ndị lere jam Adamawa Adamawa bụ mmadụ ole Adamawa anaghị m ahụ Adamawa ebe a mana Adamawa o nwere iru ugwu Nasarawa ahụ ndị ụfọdụ 36 o nwere ndị na-ebu ụdị ibu even ije ije laghachi azụ ihe ruo ebe 2015 ọtụtụ oge ị ga-ahụ na ndị nwere ọnụọgụ karịcha abụkarị Imo Abia Anambra legos mm-hmm. na Ado Nasarawa Adamawa mhm. ya na ije na ife ndị MIM eh, ndị na-emefe gbasalụ National ID depụta mhm. mmadụ 1.4 million mhm. enwetago National ID na Adamawa <laughs> n'Imo steeti 890,000 enwetara 890,000 so ife nji wee na-asị ka ụmụaka tinyelu akwụkwọ na 2018 jam n'Imo steeti bụ ebe 1.8 million 800 something thousand right? rue mm-hmm. na national ID mm-hmm. ndị adamawa chaa akwụ nnọọ mmanwụ ka esi eme kwakwa kwakwa ọ bụrụ nọọ nnọọ 1.454 million jụọ ese si mmadụ one bi na Adamawa ọkwọtago kedu agụụlọ ọnụ na Adamawa ọtago. Eh, mmadụ one bi na Adamawa eh, sị na 4.2 million na ọ bụrụ na agbakọwa ya bụ ha. so no 1.5 na 4 tisidi ya ebe 30 percent ọtago regista ke ka o si bụrụ na ha how rural ya bụ n'ime obodo Adamawa ka mmadụ ole na ole ruru a enwetago ID ifu na ọnwụ ife a na-achịkwa ka inye ihe na ha agbalụ mbọ mana ife ọzọ m na-ekwu bụ na ndị be anyị na-asị na onye chụrụ onwe ya n'ụgbọ si na olutere ya o nwere ife ọ na-awa olu etu aha asị ka a chụọ àjà ma ikpe ma ndị mmụọ eji ekwu ya bụ na ama m na ọ ma dị mfe na ụzọ ọwụwa anyanwụ ọ ma dị mfe ka ọ ga-adị n'Adamawa ọfisi nne. afụfụ ga-adị na ya ọ bụrụ ọzọ ọkada ka ị ga-aba iji wee chọọ ebe ọgụ ada o nwere ike ilukwa ọ dịka akụkọ anyị na ndị paspọtụ ilu asị gị na buklet adịrọ ihe nji ekwu ihe a na onwelụ nna m ochie jelu ụlọ jecha nata ọ bụ na edebe afa dee afa ndị asị na ha bịalụ Naijiria na na-egosi ha na ha gbalụ vaccin maọbụ na ha egosi ha na ha nenelu ahụ ha igosi na ha ji nje kovid ma ha butelu ka ha bupụrụ na paspọtụ ndị a na onye anwa anwa jirikwazi ya nata na ha ya abatazi nna <laughs> m ochie wee sị a na-asị na onye bịara na na-egosi ha na ya gbara ọgwụ ma ọ na-ego ugboro na echuru mmiri na na eje ọfiisi ahụ ka abatara abata ka ọzi gaa na-apụ apụ iruo asị gị na mmadụ anọrọ ya mawa akọrọ gị akụkọ mawa gị na ife eji ene ahụ adịghọ gee ka ihe esi ma ọịrapụzi ife ịbịalụ ịnọwa chebe ha ka o wee ruo ọnwa ịnọ ma ọwa ọnwa ise ka ha wee kwado iwe ene ahụ ka i wee chigha ebe ị na-eje ife nji akọ ife a bụ na anyị a na-eji mgbagbu gara ọga ọ bụrụ na ndị adamawa si na 1 na ha eruona oge ruo na anyị ewelite ọba ka 6 milion na be anyị dee afa ha adịshọ maka na ọ bụ na anyị chụọ onye m aja ka ọ ghara ịwụ nọ anyị imelụ na ya wụ niile awụ ọkọ ma ọ bụ na a na anyị maka na niile adịghọ kama ya si ma ife dị na ya ma ya wụrụzie na niile ọba gara n'iru Eh, maazị okenye okwu na-ekwu dị mma n'eziokwu eziokwu mana ka m weghachitekwa ya n'ihe gbasara ndị dayaspora mm-hmm. gịnị kpatara na nke dayaspora anaghị aga n'ihu ole ndị bụ ndị Naijiria nọ na dayaspora ndị nọ na dayaspora niile adịrọ mkpa ndị nọ na dayaspora gịnị mere ọ dịrọ mkpa ife nji ekwu bụ nke a ife agha ha na-ekwu maka jam ka e were ya na o nwero ndị si mba ọzọ abịa gụọ akwụkwọ na Naịjirịa maka na o nwero ndị si mba ọzọ bịa nene jam na Naịjirịa ka e were ya na ọ dịghị ya dị etu ahụ ka ọwa ọkọla mana nke ọ bụrụ na ndị Naijiria chọrọ ịma ndị bi na diaspora ka m na-arapụ epọtụ a na-esu stampụ kama onye mbụ ha nyelụ m paspọtụ ka m nọ na mba Amerịka riniwu paspọtụ m ama onye mbụ ha jụrụ m ife m na-alụ jụọ m ebe m bi ama onye mbụ kedu ife ọ bụrụ na ha chọrọ ịma maka ka m kọọlụ gị m ọrụ tupu m tupu nweta akwụkwọ ịbụ onye mba ebe m bi wee bụrụkwa nke onye Naijiria ejelụ m ọrụ ndị m na-alụrụ ọrụ zijelụ m Kanada ngafe bọda Kanada esuo stampụ na Naijirian paspọtụ m nchighatakwa mgbe ahụ green card ka nji oluro ofu izuụka nweta leta ndị Kanada sidere si m nwoke na ha ama na nsi esi bịa biri na Amerịka ana m bịalụ ọrụ na Kanada na ha na-achọkwa n'ụdị mmadụ m na mgbe were akwụkwọ a jee na ife aha dị na Michigan na ha ama na Michigan dị m nso na ha enwero nke dị na Chicago na mbụ na Michigan ọ gwụchana n'ife ji na ha ga-enye m green card nchọzi nye ha ya eme ife ji ebi na Kanada ọ ga-abụ ọ bụrụ na nchọ na ọlụ ụka nkụ na Kanada m bịara ime ugboro ntụgolo ọkpa na New York konkenjel nke konkenjel Washington DC o anụ ụbọchị gọọmenti m nke Naijiria si m nwoke anyị makwa na onye iwu ime ugboro ole nyere ha infọmeshọn maka mụ ime ugboro mbalụ na mba na ife a kwa ụbọchị a na-egbu m oge ịbịakwa taa sị bịa echi o nwebụrụ onye sịrị m nwoke kedu afa gị e gwalụ m gwa m ife ị na-alụ kedu ka ị ga-esi wee nyere anyị aka ma ọ kedu ife anyị nwere ike imelụ gị ma ọ ka ife ichelụ anyị ka ọlụ anyị asịbụrụ m helo ma afọzie ndị kana chọrọ anyị ọ bụrụ na ha chọrọ anyị ha maka a ga esi nweta anyị ebulala eh, anyịnwa n'ala bekee ka anyị bulakwa ya n'ụlọ ka m kwukwa ihe m na-ekwu oge niile gọọmenti mba ọ bụrụ na ndị na-achị ala Igbo ghọtara otu enwere ike iji ihe a wee megide ndị ha na-achị o kwesịghị na mmadụ ga-ebili bigharịwa aka ebe ọ ga-aga ịgba Na-eto ọbụla ndị Igbo nwere nwere lokal gọọmenti mhm. lokal gọọmenti nwere lokal gọọmenti hedkwọtas ọ nabighị gọọmenti Igbo ọbụla isi onye ọbụla agala owere agala Enugu agala Abakaliki agala Ụmụahịa agala Ọka gaa na lokal gọọmenti gị ị gaa na lokal gọọmenti gị gaa ka edeba aha gị ka ị gbara ID mhm. ọ bụrụ na anyị nwere uche enweghị kọmuniti n'ala Igbo taa na-enweghị ihe eji mara ndị Igbo ụlọ ruo mmadụ ise arụọ ụlọ ụka ewee sị izu ụka Sọnde na ebe a onye ọbụla gaa ụka agbasa ụka nụ na rejistreshọn kedu ihe m na-ekwu ọrụ n'obodo nwere ndị na-achị ha nwere amamihe nwere obi ndị ha na-achị ihe anyị na-ekwu oke ọraha ahụ ọraha mm-hmm. ahụ kama na ndị ndị arụrụ ala na-arụ na-arụ na-akpa nkata ya na-aghọ ngịga ndị a na-akpara nkata e ga-eji jide a na-agbarawaraba nkụ mm-hmm. echi ọ daziri mgbe anyị niile bụ aka n'isi ndị egwu na-egbukwa anyị ma ị hụrụ ịhụrụ mgbe ihe na-eme a sị ọ naanị osisi hụrụ mgbe onye bu anyị ike na-abịa kwụrụ nwa akpa nọ n'ọkụ na-ere ọkụ si na ya na-achọ mmanụ maka ile anya onye ọbụla nlebara ihe anyị aghọtara na enwere otu e ga-esi were ihe a kpọrọ disi eh, National ID card wee mekpaa ndị mmadụ ahụ dịka isi ekwu omeala ụmụazị gụwa gụwa gụwa gụwa gụchaa asị ngwa bịa na ulele ule asị mba inwe nke a ị gaghị gaa lee statistics 2020 more than Uh, I think more than 40 percent mm-hmm. lelere uh, ule eji aba yunivesiti aba yunivesiti ọwụwa mm-hmm. na ha pas ha nọ na-enweghị kapasiti mm-hmm. ewegide wechaa ụmụaji ekpoju enweghị ebe ha gara were ọrụ nke ọjọọ nọ n'ime ya ihe na-ekwu okwu ya bụ na ebe ọ ka njọ abịakwa bụrụ n'ala Igbo maka na ọnụ ndị na-ele ule a ọtụtụ n'ime ha bụ ụmụ Igbo abịa nwepụta ihe a na-akpọ catchment area nweghị ike bụrụ onye Imo steeti jee chọwa admishọn na University of Benin maọbụ mhm. ọbụladị University of Ibadan ị nweghị ike bụ onye Igbo ga chọwa admishọn mgba mbụ ị nwere ike ịchọ itinye mahadum ọ masịrị gị mana ugbu a onye si Kebbi steeti naanị ihe chọrọ ma ọ bụ Adamawa steeti ma ọ bụ Zamfara steeti naanị ihe ya chọrọ bụ legodi ule ọya ebe m na-abụdo aka n'ihi na ya wụrụkwa ụzọ ọzọ enwere ike iji gbagburu ahụhụ maka na ọ bụrụ na 40 pasent enweghị ebe e ga-etinye ha mm-hmm. e, ọwụda ịzarazie ndị ehehe <laughs> zara ndị ndị nga ndị ndị Igbo ya na ụlọ enwe kaadị wee bụ nna ga unu emeghela ohere ka ndị ọzọ baa n'ụlọ akwụkwọ echi n'ụlọ akwụkwọ echi agwa gị ọzọ civil service inweghị national ID card gaghị eme aplai echi agwa gị ọzọ amị polisi inweghị ID gaghị eme aplai oge ga-eru mgbe ndị ID ahụ bịazie ya werezie ahịa iwu ọ gwọla n'ahịa iwu ị na-ekwu maka ahịa iwu e ụfọdụ ụfọdụ ejila ihe gbasara national ID eh, a na-ekwu okwu ugbo ụwa ahịa mgbere mm-hmm. ndị ndị ọ na akpụ n'isi karịcha abụrụ ndị ahụ ahụ agbara mbọ hụ na enweghị ebe ha ga-eje ije ji ime ya ọkachana. ọwụwa anyanwụ Naijiria mhm. mhm. asị gị weta ego mhm. maka na ndị na-achị ụlọ enweghị efe ụlọ akọwa ihe a <laughs> akọwa ihe a ga-akọcha ya akọcha mana ọ dị mkpa na anyị nọ na-atụnye ọnụ n'okwu ndị a na-enyekwa ndị ụmụnne anyị ndị nọ n'ụlọ ndụmọdụ mgbe ọbụla e welitere okwu ihe gbasara ihe ndị a ọka otu osi onye echekwala na nke ahụ gbasara ahụmahụ ejimeme gịnị emechaa ọ ga-agbasa gị ka a na-ekwu okwu ugbu a a sị na ihe ihe a ga-ebi na April 6 mbọ ndụmọdụ ha nwere ike inye bụ apụkwala burial otu ụbọchị ka chọọ ka ị ga-esi mee onwe gị apụkwala wedding na traditional marriage otu ụbọchị ọ bụghị eme gị isi enwebeghị m ohere gịnị mere na enwebeghị ohere ejere m burial ejere m traditional marriage ejere m nke ejere m wepụta ohere gaa mee ihe ya n'ihi na <laughs> ụmụ anụmanụ kpọrọ ọgbakọ oke si ụmụ anụmanụ si ha gawagodo ọgbakọ ahụ na ya ga-eji ibe ọgụ ya na ihe ọbụla ha kpetara n'aka ya na ya kwere ekwe mm-hmm. mana mgbe e jere ọgbakọ ụmụ anụmanụ onye isi ụmụ anụmanụ asị ụnụ ahụ na ndị iche ndị mmụọ si a ga atụwara ha aja a ga-ewere otu n'ime anyị ji tụọ aja sie ihe ịgbara na agba ka e were gị ihe isi gịnị onye kwuo ya ya were ụkwụ ụzọ gbuo ya isi ụwa ya isi asị nkịta ole na oke iche nkịta si oho oho onye kpọrọ ya ahụ ugbu a ya akpabie ya isi mm-hmm. ya ka a gagidere gagide gagide otu onye si mgbe anyị were n'ụlọ na oke ọkpa mana oke ọkpa anọghị ebe ahụ ịzara ọnụ ya ọya ọ na-ejizi oke ọkpa ụmụ ndị mmụọ aja achụwazie ya ọsọ na-aba ya n'ụkwụ mm-hmm. Naijiria ka ọ dị ugbu a nkata niile anyị na-akpa kemgbe anyị bidoro ịkụrụ a wụ na ihe na ha emebila mm-hmm. ọtụtụ oge anyị nwawu ndị nna anyị na-asị na a na-emegide anya na-emegide anyị mana ọtụtụ oge anyị nwawu ndị na mpaghara ọwụwa anyanwụ Naijiria na-esokwu emegide onwe anyị anyị anaghị eche mm-hmm. anyị anaghị agba mbọ anyị anaghị eleba anya nke ọma n'ihe na-emenụ dịka maazị Ejike kwuru ka a na-eme ihe a a na-akpa nkata ọ na agwụ ngịga ndị a na-akpara nkata na-agbaraba agbara nkụ asị atụrụ ọmara amara atụọkwala obodo ofe na anụ ọhịa maazị oke were okwu a gawa n'ihi na a sị na ajụwa nkwụ kapịwa ọnụ gbupụ ya eruola ndị na-ege anyị ntị daalụnụ biko ka ya bụ ụka anyị na akpaghara ịkwụsị naanị na ọ maọbụ na mm-hmm. pọdkast ebe dị onwe gị na-ege ya ntị mee ka agbata obi gị na ndị enyi gị na ezinụlọ gị bụrụ ndị gị na ha na-akpa bụ ụka maka na-akpa akpa alarụ n'ute ihe anyị kpara na mgbede a bụ ihe gbasatara National Identity Number na mkpa ọ dị na ndị nọ na anyanwụ nọ na ọdịda anyanwụ na ọwụwa anyanwụ ga-agba mbọ ime ka ha soro na ndị agụnye maka na o metụtara ma agụmakwụkwọ ụmụazị ọ dị ihe ndị ọzọ metụtara mana ka anyị ghara ịbụ ndị chụpụrụ nwaanyị n'ụgbọ dị na o rutere anyị eziokwu na Iji ọkụkọ ọkụkọ atụ ụfọdụ ga-asị wa ọchụ nwa ọkụkọ nwa ada nwa ọkụkọ nwee ngwengwe ọsọ mana ịma na ọ bụrụ na afọ ebule afọ na-ada ịchụ aja ịchụ aja ka anyị ghara ịbụ nyawa ebube ka anyị ghara gwana iwu ọkụ ka a na-achụ ọsọ ka anyị garakwana iso ndị na-achụ anyị na-emebi n'onwe anyị ka anyị rapụ ịchụ oke chebegodi maka ọkụ na-agba ụlọ wee zọta isi onwe anyị ana m ekene ụlọ aha m onwe m oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'izu tata bụ maazị Ejikeme Ọbasi ụkọchukwu Austin Ọkigbo na maazị Kanayo Odeluga Igbo mma mmanụ anyị na-asị ụnụ ka chife unu ụbọchị nta ka anyị chụọ nụ